ịsụchakwa afọ igbo chest paper ka ibe onye igbo ịma na jizọs na asụ igbo na obi bụ onye igbo ọ na-ekogodu m na ịbụ ndị igbo ọ na-ekogodu m na ịbụ na-esu ọnụ igbo chest paper ka ibe onye igbo ịma na jizọs na-asụ igbo obi bụ onye igbo ọ na-ekogodu m na ibu ndị igbo ọ na-ekogodu m na ibu ndị igbo monetize, harmonize, popularize the business. Nwoke put on na business. I know they play with my business. Money put the denominator when they pick up you buy your calculator. Switching German, money man, I sake man, I nwoke put terminator. Had it fine for the one man. On God, on God. 50 billion on God. Add another 50 on God. Jojo your money for trench coat. Take what I gonna chop up with the top of the goats. Every time a nigga drop up with a pen and paper when they get to bend the note. Ebum the culture nozzle. fearless, heartless. say Omuase go breathless. My competition is faceless. have Havana cigar we light up. Woke be go na hilltop. Woke put up a down. Kezaki si chaniga wo boom the Igbo man. But then I'm off we ballin'. Back to back we all foreign. Back to back tear up. Back billionaire mimo. God dominate, dominate. All we do is often dominate, dominate, dominate. All we do is ah. dominate. One Igbo Igbo. sụọ n'Igbo chest paper ka ibe onye Igbo ịma na Jizọs na-asụ Igbo ibe onye Igbo ọ na-ekogodu m na ibu ndị Igbo ọ na-ekogodu m na ibu ndị Igbo nwanne ibe onye Igbo ibe onye Igbo ịsụchakwa afọ na ịsụọ igbo, chest paper ka ibe onye Igbo ịma na Jizọs na-asụ Igbo ibe onye Igbo ọ na-ekogodu m na ibu ndị Igbo ọ na-ekogodu m na ibu ndị Igbo Africa for street boys. Seasons we sit look mean boys. Left and right, all killer boys. See man, a man in a G boys. Igbo drill on the off ill. Ili chapel when I go to chill. Gino nyen and me head record deal. Oh, the prize that's a flick of steel. You'll be go to Manchester. Ababa to Colchester. Men ne eh, we go the way. Men pass I go to now, go DK. Godfather, Chapo, Capo, D to Cappy. Man, I don't go to happy. Boys, I know you go the top of the league table. Go right to the army label. No, I can't come, they incomplete. Makamuna got that complete. Lewandowski, Mbappe, Benzema. Haaland, world class, top 9 Ilozogo the whole free city mine kwechiri maka na mgbe oge lụrụ chukwu na bi n'eluigwe ga-egosi gị sign fawadaro kamensi kwado bags my nigga chupado me and my nigga biz in the back of the prado ozumba ozumba ricardo dominate dominate all we do is you dominate dominate dominate all we do is dominate ah. one igbo igbo igbo igbo isucha tụọ n'Igbo cheste paka ibe onye Igbo ịma na Jizọs na-asụ Igbo ibe onye Igbo ọ na-ekogodu m na ịbụ ndị Igbo ọ na-ekogodu m na ịbụ ndị Igbo nwanne ibe onye Igbo ibe onye Igbo ịsụchakwa afọ na ịsụọ n'Igbo cheste paka ibe onye Igbo ịma na Jizọs na-asụ Igbo ibe onye Igbo ọ na-ekogodu m na ịbụ ndị Igbo ọ na-ekogodu m na ịbụ ndị Igbo skita ma nigga dị dead fango go for final. <laughs> Chapo, Oga Boss, 100 carat, correct.